ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dị ruo n'ebe ọ dị ugwu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life world radio ministry akala ndị baptist missionary association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime ụlọ ụlọugwuelu nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a udo nke Chineke dịsasara n'ebe ọdụkwu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị eme n'ụbọchị taa anyị ga-aga n'iru ileba anya na akwụkwọ nsọ ihe a ji wee ntụgharị uche ka Chineke wee gbaa anyị ume anyị ga-eleba anya na akwụkwọ samuel nke mbụ isi nke mbụ amaokwu nke itenaịnị were na amaokwu nke iri na iri abụọ 1 Samuel mm, verse 9 to 20 Samuel nke mbụ isi nke mbụ amaokwu nke it9 wee ruo na nke iri abụọ ọsị ha na wee bilie mgbe ha risiri ihe n'ime shailo mgbe ha nwụsịkwara ihe ọṅụṅụ ma elai bụ onye nchụàja na nọkwasị n'oche ya n'akụkụ awara ụzọ ụlọ ukwu jehova o wee dị na o wee dị ha na ilu na mkpụrụ obi o wee kpee jehova kwasie akwa ike o wee kwee nkwasị jehova nke usu niile nke ndị agha ọ bụrụ na ilekwasị anya n'ezie na mweda n'ala nke uru gị nwanyị ọ bụrụkwa na icheta m ghara ichezọ uru gị nwanyị wee nye m onye uru nwanyị nwa nwoke m ga-enyekwa ya jehova ụbọchị ndụ ya niile agụba agaghị agakwa n'elu isi ya o ruo mgbe o kpere ọtụtụ ekpere n'iru jehova na ịlaị na-arịba ọnụ ya ama ma ha na ya onwe ya na-ekwu okwu n'obi ya naanị egbubere ọnụ ya na-eme ụkpọrọ ma anụghị olu ya ịlaị wee chie na ọnwụbigara mmanya oke ịlaị wee sị ya ruo ole mgbe ka ị ga na-aṅụbiga mmanya oke wezụga mmanya vaịn gị na arụ gị ha na wee zaa si ee onye nwe m nwanyị nke mmụọ ya dị arụ ka mbụ ọ dịghị mmanya vaịn maọbụ ihe ọṅụṅụ nke na-aba n'anya nwụrụ kama awụsịrị mkpụrụ obi m n'iru jehova agụla oru gị nwanyị na nwanyị jọgburu onwe ya n'ihi na ọ bụ n'ọtụtụ ntụgharị uche m na mkpasu iwe ka m siteworo kwuo okwu ruo ugbu a ilaị wee zaa sị laa n'udo chineke israel nyekwa gị arịrịọ gị nke ịrịọworo e n'aka ya ha na wee sị ka nwaanyị nke na-ejere gị ozi hụta amara n'iru gị nwaanyị ahụ wee jee ije ya rie ihe iru ya agbarakwa ha n'ihi ya ọzọ ha wee bilie n'isi ụtụtụ kpọọ isi ala n'iru jehova wee lata baa n'ụlọ ha ruo rema elkana wee mara arụ ha na nwunye ya jehova wee cheta ya ruo na ọgbụgba arọ na ha na-tọrọ ime wee mụọ nwa nwoke wee kpọọ aha ya samuel si n'ihi na ọ bụ n'aka jehova ka ndị oworo ya ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị ezi ndụ na ngọzi nke kwesịrị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee merisi okwu anyị ga-abụ ụdị ụdị ekpere ha na bụ ihe isi akụkọ anyị n'ụbọchị nke taa anyị o doro anyị na ekpere bụ ụzọ anyị si agba chineke ukwu ekpere bụkwanụ ụzọ ndị kwere ekwe si akparịta ha na chineke si akparịta ụka ekpere bụkwanụ ụzọ anyị si adọka mkpụrụ obi anyị wee na-akọsara chineke mkpa anyị ọbara dị ka anyị fụrụ ka ha na-asị wee dọka obi ya n'iru chineke ekpere bụ ụzọ anyị ji ayọ enyemaka n'iru chineke n'ihi na anyị bụ mmadụ bụ ndị na-enweghị ike nke iji wee mezuo mkpa anyị dịka mkpa anyị si wee dị anyị wee na-agbajikwu onye pụrụ chineke nke pụrụ ime ihe niile ka o mere anyị ebere ma nyekwara anyị ike ekpere bụkwa n'ụzọ anyị si anata iru ọma n'aka onye nwere ihe karịrị anyị bụ chineke nke kere n'igwe ke ụwa ekpere bụkwa n'ụzọ anyị si eweta onwe anyị na ịda n'ala iji gosi na anyị bụ ndị nọ n'ala na chineke anyị nọ n'ebe dị oke elu karịa anyị nwa ịkọwa ekpere gosiri na anyị ihe na-ekpe ekpere mgbe ọbụla n'ihi na mkpa dịrị anyị oge ọbụla mana eluigwe na chineke pụrụ igboro anyị mkpa anyị niile ọ bụ na ile anya anyị afụ na mmadụ nwere ọtụtụ mkpa mmadụ nwere ọtụtụ ihe na-akpagbu ya mmadụ nwere ọtụtụ ihe ọ na-atụ uche bụ ihe ọ na-elegara anya ọ chọrọ imezu mana n'ike nke aka ya ọ pụghị ime ihe ndị a mmadụ wee bụzi onye na-agbakwuru Chineke mgbe dum iji wee na-anata amara na ịnata iru ọma ka mkpa niile bụrụ ihe e ya egboro e. n'ihi nke ịtọ ntọala nke anyị fụrụ ka o si dịrị ha na oge nke ya ha na-amatara na ha na bụ nwaanyị nke na-enweghị nwa ọ nwa akwụkwọ nsọ mere ka amata na na na chineke mechiri akpa nwa ya nwaanyị a wee ghọta uru ọ dị ịlaghachi jekwu onye ahụ kere ene onye ahụ mechiri akpa nwa ya ọ bụ na anyị lee anya na mbido mbụbe isi isi um, mmalite fọ mmalite samuel nke mbụ a na isi nke mbụ ọ na-egosi anyị na penina bụ um, nwa nwunye di hana na-akwa ya emu maka na ọ mụtaghị nwa n'ihi na ya nwenda amụtago nwa mana ile anya na ekpere ha na efu na ha na onweghị mgbe o jiri kpọdo penye na afa onweghị mgbe mm, mgbe ha na ji tamụ ka ọ nọ n'iru chineke na-agba chineke ya lee na ọkwụnye anya na nwunye di ya bịakọrọ ije edi na ha na na penina amụtana mụọ oke mmụọ nwunye ma ya nwere onwe ya onwe mgbe o ji kpọta ya afa kama onwe ya ka o buru dọkara obi ya dịka o si wee dịrị ọtụtụ n'ime ndị mmadụ na-eje ebe ha na-ekpe ekpere gbagharazie na-agbaghara ihe ha kwesịrị ị ekwu mkpa ha kwesịrị na-adọta chineke na-ewerezi onwe ha na-atụghịrị ndị ọzọ na-azị chineke imere onye nke nu ọkwụghị onye nke na-atamụ na-abịa na-enweghị okwukwe ma ile anya efukọ okwukwe ka ha na si tinye okwukwe n'ọlụ ọ sị na na-abịara maka na ilu nke dị n'obi maka ibu nke na-anyịgbu ya ka ha ji wee dọkara obi ya nye Chineke ọbụna dị mgbe mgbe bụ onye isi nchụaja ghọtaghịrị ọ kparịghị eli sị ee echewo nne bụ onye isi nchụaja eche nne na-afụ ụzọ eche nne ma ihe ọ na bụ n'efu ịmahụ onye mbụ kemgbe ara ịma na m amụtabeghị nwa ịma na nke a na-akpa m ọ bezie ka m bezi n'ihu Chineke ịbịa ekpe ekpere iwee na-akparịzi m ọ kparịghị ele anyị kama lee ka o si wee saa ya okwu ọ sị biko gaa gụnye na ụmụ nwanyị ndị na-aṅụbiga mma n'oke ma ndị na ambụ na-ezuzu ezuzu kama na o si wee dịrị ya n'obi ka ya si wee bịa dọka ibu nke na ebu n'obi ka ya ji bịa dọkara obi ya wee chineke efu mgbe o kwuru ihe a efu na ọsịsa onyere nyere mere ka obi elai jụrụ eli wee bụrụ onye kpekwasara ekpere wee tụkwasara ya okwu nkwubi nke onye isi nchụaja wee na-ewesị ya ka chineke mere gị dịka echiche obi gị si wee dị dịka ihe owere ihe a ndị niile na-egosi anyị na mgbe ọbụla anyị bịara n'ụlọ ekpere mgbe ọbụla anyị sekpuru ala ikpere chineke mgbe ọbụla anyị hulatara obi na nwere n'ala ikpere chineke anyị ga-amata ihe ndị a na mbụ ka anyị nwee mweda n'ala nke mkpụrụ obi ka anyị nwee okwukwe ka anyị nwekwana ọbụnadị ile dene mara na ekpere anyị bụ ihe ịya e aza aza ọ bụghị ka anyị na-eje ya si onye mana oji aza m onye mmehie ka mbụ nke ọzọ na nke eno iwere ụzọ na kwulie tutu rie ekpere gị a na-aza ihe ndị a niile ka chineke chọọ ka a mụta n'ụbọchị nkịta na anyị ebu ụzọ nwee mweda n'ala nwee olileanya n'ekpere anyị na-azawa anyị mgbe anyị na-eme nke a anyị ga-enweta iru ọma chineke bụla dị ka anasị wee nweta ekpere anyị bụ ihe chineke chọrọ ka abụrụ ihe nke a zara aza n'ihi na mgbe ọ zara anyị ekpere anyị enwe akụkọ mgbaàmà nke ya ewuli jehova elu nke ya wetara kraịst mbuli elu ndị mmadụ ewee so n'ụzọ nke ya mana ka anyị na-eme nke anyị ebugodo ụzọ mata jizọs kraịst dịka onye nwe anyị na onye nzọpụta ọ bụ na imebe na-enwebeghị jizọs kraịst dịka onye nwenye na nzọpụta ọ bụ na amụbeghị ọzọ na nke a ka ebugodo ụzọ bido bifo ya na-abịa na ụlọ nsọ nke jehova n'ihi na ọ sị na ekpere onye mmehie bụ ihe arụ nye n'ihu chineke burute isi gị bụlata ikpere gị n'ebe ọ bụla n'ogode ugbu a bụrụ ụzọ nabata jizọs kraịst dịka onye nwenye na onye nzọpụta ya mgbe ị na-eme nke a ekpere gị ya bụ ihe a na-anara nke ọma na ihe ya aza aza chineke kpọrọ anyị okwu ekpere ọ ga-azakwa anyị ọ gaghị agharịpụ anyị ma ọlị dịka o si wee kwe nkwa mgbe ị na-eme nke a ngozi nke chineke dakwasị anyị na jizọs kraịst bụ onye nwaanyị eme matani na okwu a na nkasi obi ya na-abịara ọrụ site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry unu ga-enweta na igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 081 329-00111 ka udo nke chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen